Akwụkwọ Akụkọ Nsọ nke ụmụntakịrị na-egosi mbido ntaramahụhụ nke mmadụ. Onye akwụkwọ bụ Edward Hughes mana onye ọgụgụ ya bụ marian sinachin Kpọtụrụ anyị site na adreesị ozi a bụ www.bibleforchildren.org. Chineke kere ihe niile. Mgbe Chineke kere mmadụ mbụ, bụ Adam, ya na nwanyị ya, bụ Iv wee biri n'ime ala ọkụkụ ihe ọma nke bụ Idem. ha nwere nnukwu ọrụ irubere Chineke isi nakwa nnọkọrịta Chineke ruo otu ụbọchị. Chineke ọ gwara unu erikwere mkpụrụ osisi ndị a niile? Ekwensu n'ụdị agwọ jụrụ Iv Iv zara ya sị Anyị nwere ike iri mkpụrụ osisi ndị a niile, naanị otu nke a anyị na-agaghị eri. Ụbọchị anyị riri ya, anyị ga-anwụ. Anyị rie bụ metụ mkpụrụ osisi aka, anyị ga-anwụ. Unu agaghị anwụ. ekwesịrị ụdị agwọ aghọgwo Iv. Ị ga-abawanye bịa dị ụdị oyiyi Chineke. Iv wee chọọ mkpụrụ osisi ahụ, ogere gere ekwensu ntị wee rie mkpụrụ osisi ahụ. Ka oge Iv mehiechara Chineke, o mekwara ka Adam rie mkpụrụ osisi ahụ. Adam gaara asị mba, agaghị m emehie okwu Chineke. Mgbe Adam na Iv mehiechara Chineke, ha mara na ha agba ọtọ. Ha mekọtara ahịhịa wee kpuchie ha ọtọ ha, gaakwa ofe onwe ha n'ihu Chineke n'ime ọhịa. N'oge chi ojiji, Chineke bịara na-agagharị ka ha wee kpakọrịta ụka. Chineke amarala ihe Adam na Eve mere. Adam bufere ya, ọ bụ nwanyị ya kpatara ha jiri wee mehie Chineke. Ivu wee sị na ọ bụ agwọ nke bụ ekwensu kpatara ihe a. Chineke wee bụọ agwọ ọnụ, bụkwa nwanyị ọnụ sị, Nwanyị ga na-enwe nnukwu ihe ụfụ mgbe ọ ga-amụ nwa. Adam, maka mmehie gị, abụọla m ala ọnụ. Ị ga-ata ahụhụ nke ukwuu tupu gị eweta ihe oriri gị ụbọchị niile. Chineke chụpụrụ Adam na Iv n'ime ọmarịcha ala ọkụkọ ihe maka mmehie ha, e wepụrụ ha nnọkọrịta na Chineke na-enye ndụ. Chineke wee dowe mma agha nke na-egbu ọmụma ijiri gbochie Adam na Iv. Chineke mere ihe mkpuchi ahụ ụtọ nke o ji anụ ahụ ụmụ anụmanụ. Kedu ebe Chineke siri weta ihe ndị a? N'oge na-adịghị anya, Adam na Eve bịa nwee ezinụlọ. Aha nwa ha nke mbụ bụ Ken, onye akụ maka ihe oriri nakwa onye nlekọta ihe ọkụkụ. Nwa ha nke abụọ bụ Abel, onye ọzụzụ na nlekọta atụrụ. Otu ụbọchị, Ken wetaara Chineke ụfọdụ akwụkwọ nri dịka ihe onyinye. Abel wetaara Chineke nwa anụmanụ kacha ụmụ anụmanụ niile ọ na-azụ dịka ihe onyinye. Chineke nwere nnukwu obi ụtọ ebe Abel nọ nakwa ihe onyinye ya. O wee nata ihe onyinye ya makwa gọziekwa ya. Obi adịghị Chineke mma ebe Ken nọ nakwa ihe onyinye ya nọ. Ken nwere iwe nke ukwuu, mana Chineke gwara ya sị, “Ọ bụrụ na anyị mee ihe kwesịrị ka anyị mee, ọ agaghị anabata ihe onyinye gị.” Ken ka bụkwa iwe ahụ n'obi. Otu ụbọchị, mgbe ụfọdụ oge gachara, Ken lụsoro nwanne ya nwoke bụ Abel ọgụ. ma gbuo ya n'ebe ha na-arụ ọrụ. Chineke jụrụ Ken sị ya, “Kedụ ebe nwanne gị nwoke bụ Ebel nọ?” Ken gwara Chineke okwu ụgha sị ya, “Amaghị m, abụ m onye nche nwanne m?” Chineke tara Ken ahụhụ site na ịnapụ ya ikike o jiri akụ ọrụ obi, ma mekwa ya ka ọ na-agbagharị enweghị ọnọdụ. Ken wee pụọ n'ihu Chineke. Ken lụrụ nwanyị bụ otu nwa nwanyị Adam na Eve. Ha abụọ wee mụbaa ezinụlọ. Mgbe na-adịghị anya, ụmụ ụmụ Ken nakwa ụmụ ụmụ ụmụ Ken bara ụba n'obodo Ken hụtara. Otu ntabi anya ahụ Ezinụlọ Adam na Iv bara ụba nke ukwuu. N'oge ahụ, ndị mmadụ na-ebi ọtụtụ afọ n'elu ụwa tupu ha anwụọ karịa oge ugbu a. Oge Iv mụrụ Set, Iv wee kwuo sị, “Chineke, enyeghachila m nwa nkasi obi ga-anọchite anya Ebel.” Set bụ nwa na-atụ egwu Chineke. O biri afọ narị itoolu na iri na abụọ n'elu ụwa ma ma mụọkwa ọtụtụ ụmụ. N'elu ụwa ndị mmadụ bịara dị njọ nke ukwuu dịka agbụrụ dị iche iche na-agafe. N'ikpeazụ, Chineke wee kpebie n'ime onwe ya imebi elu ụwa nakwa ụmụ anụmanụ na anụ ufe niile. Chineke nwere mwute na o kere mmadụ, mana o nwere otu nwoke ndụ ya masịrị Chineke. Nwoke a bụ Noa. O si na agbụrụ Set. Noa bụ onye ndụ eziokwu ma kwụwa aka ya ọtọ. Ọ na-eso ụzọ okwu ma ọ bụ ụzọ Chineke. Ọ kụzikwaara ụmụ ya atọ ka ha na-erubere Chineke isi. Chineke were kpebie ka o were Noa kwara ọrụ pụrụ iche dị omimi n'ụzọ dị iche. Mbido ntaramahụhụ nke mmadụ bidoro akụkọ nke ewepụtara n'Okwu Chineke bụ Akwụkwọ Nsọ n'ime akwụkwọ Jenesis nke ịtọ ruo n'isii. na atụle okwu Chineke na-enye ihe. ha Abụ ọma nke otu narị na iri itoolu ruo na otu narị na iri atọ. Chineke mara anyị eme n'ihe ọjọọ dị iche iche bụ ọ kpọrọ mmehie. Ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ. Chineke hụrụ anyị n'anya nke ukwuu, ya mere o ji zite nwa ya nwoke bụ Jizọs ka ọ nwụọ n'elu obe ma kwụọ ụgwọ mmehie anyị. Jizọs siri n'ọnwụ bilie ma laghachikwa n'eluigwe mgbe Chineke Nna gbaghara anyị mmehie anyị niile. Ọ bụrụ na ị chọrọ isi n'ime mmehie gị pụta, gwa Chineke ụkwụ a. Ezigbo Chineke, ekwetere m na Jizọs bụ nwa gị nwụrụ ọnwụ n'ihi m, wee sikwa n'ọnwụ bilie dị ndụ ọzọ. Biko, bata n'ime ndụ m ma gbaghara m mmehie ka m were nwee ike ndụ ọhụrụ n'ime m ugbu a, ma binyere gị ebibi. Nyere m aka ka m bie ndụ m n'ime gị, makwa na maka gị ka nwa. Amen. Ozi ọma Jọn, isi nke atọ amaokwu isoro iri na ise.